olu ụdị ụwa tọkara ụta m n'ebe a na onye na-akụ m onwe onye na-eshift m nọsens agịrị gị onye iberibe oge echeta kwesa na m ebe ala echi ya ọ fụrụ ụlọ opi opi nna ya fụrụ nwụọ hapụrụ ya ọ fụrụ ụlọ ya onye ọ bara n'ime ahịa ara nọ n'obodo ha nọkwala ezinụlọ ha nọnsens nna ebe a ka ị nọ biko nna ogenekwana ka nke hmm? na-atụsị m ka m bụ Osama bin Laden o nwere ihe mere na mba ama m na ịbụrụ Osama bin Laden mọ nke ka m chọ wee bịa di m chọọ efe biko nwa ka ọ chọrọ inwe nkata ka ahụ di gị nyere ụmụ abalị nsogbu o nyere ụmụ abalị kpụgharịa ha kpụgharịa ha kpụgharịa ha ha ka isi mbebe ahụ ya m ọkụ ya ịma na di m anọgo n'ime ọfịa iri mkpụrụ ọ dịghị mma etu anyị nọ n'ime ọfịa gboo ugwu mekenela anyị ebele biko chineke ileke bụ onye na-azụ anyị dị ka gịnị atụrụ o nweghị ihe kọrọ m oge nebukadila eze nọ n'ime ọhịa ọ chileke bụ onye na-akpakwara ya anyị enye onwe gị nsogbu di gị gara ata ahịhịa ndụ <laughs> ọ gara ata ahịhịa ndụ n'ihi na ha na-ewu ha na ewu na ụmụ anụmanụ gboo gara emezi kọmpetishọn mana echebe na dị m gị na ọma echekwa mme hụrụ m n'anya ịhụrụ m n'anya dị achọwụta ị ga-akpọ m gaga nye di gị ka di gị gboo nọma wepụ maka ebe ahụ dị saidị a ma etikwe mgbu nọma ị ga m akwa hapụ m Nye nna eme gị ọwụ ife gịnị o mebe ihe m mere eme gị na-asị nna eme gị ihe o ihe m mere gị m rụtụrụ gị aka